Protest, protest. Protest, protest. Lions for the tribus eh, ọchịchị. ọchịchị tribu Lions aka anyị nọ ya. Anyị nọ protest nke anyị ebe a. Protest of Ofoyo Ofozu Ọkụkọ. Ọchịchị a ga-anyị mara ahụ. Ọchịchị tribu dị mma. Anyị bụ ndị Igbo chi na ọ dị mma ya chịwa. na anyị nọ riot anyị nọ protest protest of ndị kaba ọ go com ọ wampa anyị na-ekene Tinubu na-asị riot anyị na-aga ha agachi ike na our protest is on board the highest protest you can ever see ọ ya ka anyị nọ ya na we believe oh oh I nọ protest yes yes yes it's going on ọkwa nke ka ya na-achọ kịta ka anyị blọkzie ebe a na-ele anụ ọkụ Ara plota. Protas ndị Igbo. Protas anyị amaka. Ofo ofo sọ ọkọ. Ọ protas anyị. Anyị nọ. Na wide yi o. Anyị ọtụ nke anyị ebidogo. Anyị ọtụ anyị ebidogo. Tribunal ekele o.